ndị ikwu ndị ibe ndị ụmụnne na ụmụnna nakwa ndị enyi unu apụtara n'ụbọchị taa eji m aka na anyị niile rahụrụ ụra n'elu akwa ndị na-adị iche iche ma kulie n'ụbọchị taa na ogologo ndụ na ahụ isi ike ọ bụrụ otu ahụ ka otuto na nsọpụrụ na ọjịja mmadụ siara Chineke anyị bụ onye bi n'eluigwe kere ụwa na-elekọ ya anya n'aha Jizọs bụ onye nwe anyị amen ọ bụ mbụ maazị ositadịmma akụnaobi onye nkuzi asụsụ na omenala igbo kunna ya nọ ọnọdụ unu ụbọchị taa ngwanụ ka anyị malite ihe anyị ga-etinye anya na ya n'ụbọchị taa bụ ihe a na-akpọ akpaala okwu ụfọdụ akpaala okwu na nkọwa ha ụfọdụ ka kedu ihe a na-akpọ ịracha mmadụ aka ịracha mmadụ aka ịracha mmadụ aka ihe ọ pụtara ihe akpala okwu ahụ pụtara bụ mmadụ lechaa nwanne ya maọbụ mmadụ ibe ya anya o mee gịnị o tinye n'aka uche ajụrụ ajụ site n'ime ka ihe nweta onye ahụ maọbụ gịnị ka o were ụzọ ahụ maọbụ ụzọ ọzọ dị na-adịghị mma wee mee gị napụ ya onye ahụ ọ napịa ọ napụchaa ya onye ahụ onye ahụ agbara aka o nweghịkwa ihe onye ahụ ga-enwe nke onye ahụ ga-eji wee na-anya isi si na ihe dị otu a bụkwa ihe ya ji n'ihi gịnị ajọ mmadụ ya na ya mekọrọ ihe mere otu ahụ rachara ya aka nwekwa ihe fọrọ onye ahụ na-esicha ihe niile site n'ụzọ ọjọọ maọbụ ụzọ aghụghọ ihe niile onye ahụ nwere maọbụ ihe nketa ya anya bụ ịracha mmadụ aka nke ọzọ anyị ga-ekwu maka ya bụ ihe a na-akpọ ịgba mmadụ ụchụ kedu ihe bụ ịgba mmadụ ụchụ o nwere mgbe ofe ị ga-anọ o nwere ndị na-achọghị n'ahụ maka na dịka nke ndị na-azụ ahịa ma bụ ndị ọrụ oyibo ndị a na-akwụ ụgwọ ma ọgwụgwọ ọnwa ọbụla ruo o nwere onye bụ na ya bịakwute gị ma ọ gị na ya nọkọ ma ị bụrụ ụzọ hụ ya na ụtụtụ ị na-apụ maka ihe ị na-eme iji enweta ego n'ụbọchị ahụ ihe agaghị aga dịka isi wee tụọ anya ya tupu ị hapụ ụlọ onwe ndị dị otu ahụ gị na ndị dị otu ahụ hụrụ lee anya ha agbaghanaghị ihe a na-akpọ mmadụ ịgba ibe ya ochu ha agbaala gị ochu ihe ọ sọkwara gị mee ụbọchị ahụ agaghị adị dị ka isi wee tụọ anya ya maọbụ isi wee hazie ya n'ihi mmadụ ọjọọ maọbụ mmadụ ịhụrụ nke ị na-ekwesịghị ịhụ maọbụ nke ị na-achọghị ịhụ o wee mee gị atụmatụ gị niile ahụ bụrụ ihe mere ngasa ọ bụ ya bụ ihe a na-akpọ ịgba mmadụ ochu maọbụ mmadụ ịgba ibe ya ochu nke ọzọ bụ ihe a na-akpọ ịsụ mmadụ ụtara obeaka ịsụ mmadụ ụtara anyị ma ihe bụ ụtara a akwa na-eji ụtara weta obe aka mmadụ tụkwasị ụtara na-asụ ya mana ọ bụ akpaala okwu o nwere ihe ọ pụtara gịnị ka okwu ahụ pụtara ịsụ mmadụ ụtara obeaka pụtara ịdụ mmadụ inye mmadụ ndụmọdụ nke onye ahụ na-agaghị na-aghaghị ịgbaso maka na ọnwa anwa hapụ ịgbaso ndụmọdụ ahụ ihe na-adịghị mma ga-eme onye ahụ ya bụ gịnị ịdụ mmadụ ọdụ si ya ihe ọbụla ọ ya bụrụ ihe ọbụla ọsọkwara ya mee emekwala ihe dị ụta enyekwala mmadụ ihe dị ụta ekwukwala mmadụ ihe dị otu a ịgwacha ya onye ahụ ọ bụ ya bụ na ịsụọ na onye ahụ tara obe aka hapụ ya ọ gawazie ebe ọ na-aga ewee bụrụ gịnị ewee bụrụ ya nke ọzọ ka a na-akpọ ịtụpenye mmadụ azụ maọbụ ịtụnye mmadụ azụ mgbe ofe ị ga na-anụ okenye na-abụ ma ọ bụ ndị na-aghọta ya asụsụ igbo ndị na-anụ igbo ndị kara aka n'igbo ka ha na-asị mmadụ abụọ nwere ike na ofu onye n'ime ha sị nna bịa bịa bịa bịa bịa ka ntụnye gị azụ ọ bịa ka ntụnye kene gị azụ esi m oru bịa ka ntụpenye gị azụ maka na esi m oru oru bụ obodo a maara dịka obodo na-enweta ihe a na-akpọ azụ nke bụ ma azụ ọkpọọ inweta ya na-ata ya ọnụ gị na-eme nrụrụ nrụrụ ị na-ata ya wa na-atọ gị obiọma na-eme gị ọ bụ n'oru ya ka eji eji na-ekwu okwu aha okwu akpaala okwu ahụ sị bịa ka ntụnye gị azụ maka na esi m oru ihe ọ pụtara bụ ịtụnye mmadụ azụ maọbụ ịtụpenye mmadụ azụ bụ ịkọrọ onye ahụ akụkọ nzuzo onye ahụ na-amaghị maọbụ ịkọrọ akụkọ onye ahụ kwesịrị ịma mana ọ maghị ya ịkpọ onye ahụ mee gịnị kọrọ onye ahụ ihe ahụ kọrọ ya akụkọ ahụ ọ na-amaghị ịkọchara onye ahụ wee ghọta wee marakwana ihe ahụ ọ na-amabu na mbụ maka na ihe onye a amaghị ibezi ya ọ bụ ya bụ ịtụpanye mmadụ azụ dịka onye si olu wee dọta ya e wee bụrụ gịnị ya e wee bụrụ ya ka anyị na-agakwa n'ihu nke ọzọ asị na mmadụ kpatara ọnụụgụ mmadụ ịkpata ọnụụgụ anyị maara ihe bụ ọnụọgụ ọnụụgụ na-ete pụmpụm ọ na-ete pụmpụm na-ele ya anya ọma mma n'anya maka na ọ ka na-erupụta erupụta ọ ya bụ na asị na nwoke enwere ka asị na ọbịa nka chai akpatala ọnụọgụ akpatara ọnụọgụ bụ na nwaanyị o jere lụrụ maọbụ nwaanyị ọ na acha ịlụ wụ gbem ị na-enye ya anya nke ahụ acha acha na anyọ onweghị ihe dị ka ịbịa nyewe ya ma ọ dịkwa mma maka na ha agba n'aka adịghị eje na-enye ele ọ bụ otu a ka ọ dị ọ ya bụ ha na-asị na mmadụ kpatara ọnụụgụ ọ bụghị na onye ahụ gara ebe ọ kọrọ ogo wee mee gịnị kpata ọnụ ya ọ bụ akpa ala okwu unu anụ na ka nsi wee kọwakwaru na ihe ọkpakpado okwu ahụ pụtara ka agakwa n'ihu nke ọzọ bụ iti mmadụ aka n'obi iti mmadụ aka n'obi iti mmadụ aka n'obi abụghị mmadụ kwukwuchi aka otu a ọ gaa ebe mmadụ ibe ya tụkwasị ha n'obi gbim ọ bụghị ya nwa ihe iti mmadụ aka n'obi pụtara bụ o nwere ihe onye ahụ mere dị mma nke kwesịrị ka asị nna maọbụ nne gbalịala were aka maka na o nwere ihe ị kwesịrị imere onye ahụ ihe ahụ ị kwesịrị imere onye eleghị anya ọ bụ onye gbara ọsọ gbata ọsọ ebe a na-agba ọsọ ma ọ bụ ebe a na-erite ọkọlọtọ ma ọ bụ ihe nrita ndị ọzọ dị iche iche onye ahụ lọta i were ihe ahụ nye ya eleghị anya tụkwasịkwa ego n'elu ya ọ bụ iti mmadụ aka n'obi ka ihe ahụ pụtara ọya ka ime ihe dị otu ahụ pụtara iti mmadụ aka n'obi ka agakwa n'ihu nke ọzọ a ga-etinye anya na ya bụ ka a na-akpọ inwe ire mgbada kedu ihe bụ inwe ire mgbada inwe ire mgbada bụ ndị ọnụ ha na-anaghị echedo okwu anwakwana anwakọrọ ihe nzuzo nke ala obi gị nwa anwa mee ifuola ọhịa ero maka na ha ga-apụ mee gịnị sahepụ ọnụ kọọ ihe niile ahịa ị kọrọ maka na ha na-echekwanwu e, akụkọ mmadụ kọrọ ha kọrọ nke ahụ onwe ha bụ ihe nzuzo nke ala obi ha ha anaghị echekwa nwe ya afụkwa nke mmadụ kọrọ ha si ha biko akọkwa na onye ọzọ site n'ire mgbada ha nwere ọnụ bịa ha pụọ mee gịnị kọrịa mmadụ ị nwere ike ele anya mgbe ị na-akọrọ onye ahụ ihe ọ sịghị mba na ayị ka ekene nsi akọkwana mmadụ ụdị ihe mba na ayị anaghị m eme otu ọ bụ ma ọ ga-akọchakwana akọcha ka ị na-akọ akụkọ a ka ọ na-eche ka ọ na-ekwu ka ị kọcha ngwa ngwa ka o mee gịnị ka ọ pụọ gaa kọrọ ndị mmadụ ele anya ọkọ ndị na-achọ ka ha mara maka na o nwere ndị na-eme na-eme ihe chọọ ka ndị ma ndị ọzọ nwere ike ịma ndị ahụ anyị chọọ ha ka ha mara n'ihi ihe dị otu a ma ọ bụ ihe ọzọ ọ bụ ndị ahụ bụ ndị ga-ebu ụzọ wee nụ akụkọ ahụ isi akọkwala mmadụ n'ihi gịnị ha nwere ire mgbada ọ bụ ihe akpala okwu ha pụtara ka agakwa n'ihu nke ọzọ bụ mmadụ ịtọgbọ mma ma ọ bụ ọgụ ịtọgbọ mma ma ọ bụ ọgụ a na-ọgwụ omenala Igbo nke a na-eme n'ọtụtụ ala Igbo ihe ọ pụtara bụ onye site n'okorobịa rụọ ọrụ onye site n'okorobịa ma ọ bụ na rụọ ọrụ na-akpata ego na-alụ ọrụ obodo na-ahụ ya anya ha na-eme ọtụtụ ihe o nwere mgbe ọ ga ere onye ahụ akata ahụ ya kata ahụ ọ ga eme ihe ndị ahụ ọ na-emebu mgbe ahụ ọ ka bụ okorobịa ma ọ bụ mgbe ahụ gbasiri ike e, ka anyị na-ahụ anyị na-ahụ ọtụtụ ndị agadi ka ha na-aga anyị na-eji anya anyị wee hụ na mgbe ọbụla mmadụ rutere agadi eleghị anya mgbe anyị ka dị ntakịrị ọtụtụ ihe ndị ahụ na-eme bụ ihe ndị okorobịa maọbụ ihe ndị agbọghọbịa na-eme bụ ihe eji mara onye siri ike agakwa na-eme ya ọtụtụ mgbe hụ ha ka ha ji mkpọ na-aga ọ bụ n'ihi gịnị ike agwụla ha mmadụ agbọtọ na maọbụ mmadụ agbọtọ na mma ọ bụ na ike adịkwaghị onye ha ihe ahụ ọ na-eme bụ ihe siri ike eji mara ya nke ndị obodo na-aja ya maọbụ ihe ọ lụrụ maọbụ ihe ọ na-alụ mgbe gara aga agaghị alụkwa ya ike na ya n'ihi gịnị ọkata n'ahụ nke abịala ọ bụ ya bụ ihe akpaalaokwu ahụ pụtara ka anyị kwukwe nke ọzọ kedu ihe a na-akpọ izunye mmadụ ohi ụka izunye mmadụ ori ụka ma ọ bụ ohi ụka ihe ihe a pụtara bụ ihe mmadụ na-amaghị mana eleghị anya ịnọ ebe a na-akpa nkata atụ atụmatụ ka ha ga-esi mee gịnị gbuo onye dị otu a maọbụ bụ onye ọzọ ma ọ bụ mee ya ihe ọjọọ ka ha na-ekwu ihe ahụ gị nwa n'ihi na onye ahụ a na-ekwu ime ihe ọjọọ ahụ bụ onye gị na ya dị na mma ma ọ bụ onye na-achọghị ka ihe ọjọọ ahụ a na-atụ atụmatụ ya bụ nkata ha na-akpa ka ọ kpụgide onye ahụ ime gịnị izopụ onwe gị mgbe ndị na-akpa nkata ha na-amaghị jekọrọ onye ahụ ka o mee gịnị ka oke nkwụcha ịmara nkwụcha ike nkwụcha abụghị ụjọ onye ahụ akwado akwado bụrụ n'obi si ihe dị otu a nwere ike ịbịakwasa ya mgbe ọbụla ịzụnyere onye ahụ ihe ụka ọ bụ ihe ihe e, akpaala okwu ahụ pụtara ka e were nke a ji mechie okwu mmadụ ibi ebibi mmadụ ibi ebibi kedu ihe ọ pụtara mmadụ ibi ebibi bụkwa akpaala okwu ibi ebibi bụ ọtụtụ ihe ị kwesịrị ime mana emeghị ya otu o e kwesịrị isi mee ya mmadụ onwe ya sị ee onye mere ihe ya ngwa ya gburu aka i ruo n'ikpeazụ ihe ụta na ihe mmakwara pụta ibido biwe ebibi ọkwa na ya maara ihe a dị otu agaghara m eme otu a ihe dị otu agaghara m eme otu ọcha ka m gara isi mee ọ na mbere otu otu a ka ọ gara isi dị dịkwana mma n'anya dịkwana mma ịnụ ya na ntị ọ bụ ya bụ mmadụ ibi ebibi otu a ka ọ ha m n'ọnụ n'ụbọchị taa ọ ga-adịrị anyị mma na eke dịrị anyị mma orie dịrị anyị mma na afọ ma dịkwa anyị mma na nkwọ ihe ọ bụla onye na-achọ dị mma ya enweta ya chukwu nna nyere ya aka ihe ọma mere nwanne gị biko nwee obiọma obi ụtọ n'elu isi onye ahụ ebe onye ahụ nọ kelee chukwu maka ihe ọma ahụ mere onye ahụ chineke ga-emere gị nke gị mgbe oge ruru elee anya nke chineke ga-emere gị akarị nke o mere nwanne gị ọ bụghị ihe a na-agwọ ọgwụ ọ bụghị ihe a na-aga na bịa dibịa ọ bụ otu ihe si eme ọ bụ ka chukwu si wee kwado ihe niile ileruo anya ndị na-afụrụ ibe ha anya ụfụ ihe mmadụ ibe gị nweta ihe ọ dịghị ka ọ ga-ewere isi gị ma na mgbidi ka anyị tụleke ụdị ndị ahụ marakwanụ ka anyị si agara ha maka na onye anya ofu enweghị ebe o ji asụ aga ọ gwara m ọ kwụsịrị anya ụfụ nwee obi ụtọ nke ruru ime ime ala obi ọ bụghị obi ụtọ nke elu ọnụ ee congratulations dịka ndị oyibo na-asụ ọ bụghị ụdị obi a ọ bụghị inwe ụdị obi ụtọ ahụ obi ụtọ bara mmadụ n'ime ya bụ obi ụtọ chineke ga-emere gị nke gị mgbe oge ya ruru wee kwụwa aka gị ọtọ nwee obi ọcha n'ebe mmadụ ibe gị nọ wee soro chineke kelee usoro onye ahụ kelee chineke onye ahụ na-enwe obi ụtọ ngwanụ ka ọhịa dịwa ka enwe ama ụbọchị nta na owere nchi ka anyị ga-achị ya ka emesịa daalụnụ